AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị unu abịala anyị abịala ee eji m aha nsọ jizọs kraịst na-anabata anyị n'ihe omume nke taa ebe anyị ga-agba onwe anyị ume na okwu nke gbasara ezinụlọ n'ụbọchị taa ihe anyị chọrọ ileba anya n'ụbọchị ọma nke taa bụ ịzụlite nwata n'ime ezinụlọ ma na-arịọ onye ọma na-ege ntị na ị nwere ike isoro m na-agụ akwụkwọ a m na-agụ akwụkwọ nke nwanne anyị nwaanyị elen Gold White anyị na-akpọ iji e White ndere ma narị onye ọma na-ege ntị na ị nwere ike igwere otu n'ime akwụkwọ buru ibu nke ọ dịrị nke a na-akpọ ya ịzụlite nwata izu nke nọ n'ịzụlite nwatakịrị anyị ndị oyibo ga-akpọ child guidance ka anyị malite n'ihe ọmụmụ nkịta n'ime ezinụlọ anyị bụ ebe nwatakịrị kwesịrị ibido n'ịmụ ihe ọ na-eme ka anyị ghọta na ezinụlọ anyị bụ ụlọ akwụkwọ mbụ nwaanyị ga-aga n'ime ezinụlọ anyị anyị nwa dịka nne na nna ga-abụ onye ga na-atụziri nwa anyị aka n'ezi ya ihe o kwesịrị ịma ihe a bụ ihe ga-enyere ya aka tupu o bie ndụ ya n'ime ụwa anyị ga-agbalị mara sị na onye ziri nwa ya otu esi na-ekwanyere ndị mmadụ ugwu na-agwa ha na nkwanye ùgwù dị mkpa nye nwa bụla nke na-etolite etolite ma ị nọ n'ime ụlọ ebe ọbụla ị hụrụ onwe gị anyị ga-agbalị dịka ụmụ a mụrụ n'ime ezinụlọ nke na-erubere Chineke isi anyị ga-ezi ụmụ anyị ka ha gbalịa na-akwanyere ndị mmadụ ùgwù mara na onye na-ana akwanyere mmadụ ùgwù a ga-akpọ ụdị nwa ahụ si na onye azụ gị nne na onye na-ege ntị obi ga adị gị mma ma ịnụ na mmadụ na-ekwu okwu banyere nwa gị na-asị na azụ gị nwa gị ọfụma ka anyị gbalịa zie ụmụ anyị ka ha na-enye ndị mmadụ nkwanye ùgwù anyị ga-agbalịkwa mara sị na ezinụlọ anyị bụ ụlọ akwụkwọ mbụ nwa anyị ga-aga mgbe anyị ga-ezi nwa anyị ka ọ na-erubere mmadụ isi n'ime ihe anyị na-eme anyị ga-amasị na ụmụ a anyị na-ezisi ha rubere mmadụ isi ga-amụkwa na irubere Chineke isi dị mkpa ịkwanye ùgwù nye aha nsọ Chineke dị mkpa anyị na-ezi ụmụ anyị nkwanye ùgwù nrube isi na inwe ogologo ntachi obi anyị ga-agbalị mara na ihe a niile bụ ihe mmadụ mere nye Chineke ka ọ ga emenye nye nne na nna ya tupu ọ pụọ n'ezi mee ya nye ndị okenye ọ ga-ahụ ebe ahụ ma narị onye ọma na-ege ntị n'ụbọchị taa na nrube dị mkpa na-arịọkwa anyị sị na nkwanye ùgwù na inwe ogologo ntachi obi site na anyị na-aghọta na ụmụ anyị n'ime ụwa anyị nọ n'ime ugbu a na-achọ ego nke ụwa a ka nne na nna ha onwe ihe ha na-eme ha na-achọ inweta ego a ugbu a ugbu a ugbu a ka m mee ya ugbu ugbu a nweta ya ugbu ugbu a chefue na onye na-enwe ogologo ntachi obi na-atụkwasị Chineke obi ka Chineke ga na-agọzi na-enyere ya aka n'ihe ọbụla nke ọ na-etinye aka ma na-arịọ gị onye nne gị onye nna na-ege ntị nwoke na nwanyị nwatakịrị na-ege ntị ka anyị gbalịa mara na ụlọ akwụkwọ mbụ ụmụ anyị nwa anyị ga-aga bụ ezinụlọ anyị anyị ga-agbalị nwee ohere nye ụmụ anyị ekwensu ewetala ọrụ dị iche iche tinyere mụ na gị ka anyị na-alụ n'ụbọchị taa gị na-aghọta na onye na-alụ ọlụ a ịpụọ n'ụtụtụ elekere onye asaa gị na-abata n'ime ezinụlọ gị elekere onye asaa mgbe ị batara n'abalị ị ga-aghọtasị na ike agwụgo gị ị nweghị ohere nke gị ji mee ihe dị mma nye ụmụ gị ekwensu na-anara anyị ohere anyị site na anyị enwe ohere nye Chineke o nweghị otu anyị ji enwe ohere nye ụmụ anyị ka anyị gbalịa na-eme ihe dị mma n'anya Chineke site na ọ bụrụ si na ị na-ekwupụta ya n'ọnụ na-agwa ụmụ gị ime nke a dị mma irube isi dị mma nkwanye ùgwù dị mma inwe ogologo ntachi obi dị mma ma gị nwa onye nne ma ọ bụ onye nna ị nweghị ịhụnanya nye Kraịst ha na-ahụ mgbe ị na-agụ akwụkwọ nsọ ha na-ahụ mgbe ị na-akwanyere di gị ma ọ bụ nwunye gị ùgwù site na ihe ọ bụla dị n'ime ndụ a bụ nke nwunye ma di nwunye na-akwanyere di ya ugwu di ya na-akwanyere ya ugwu nwunye na-ege ntị di ya na-ege ntị site ihe niile anyị na-eme bụ ka anyị wee nye aha nsọ Chineke otito ma na-achọ ka anyị ghọtasị na nne na nna nke nwere n'ogologo ntachi obi ụmụ ha ga-amụta ya n'ime ndụ ha ọ bụghị na ikwupụta ya n'ọnụ ọ bụghị na ịgụrụ akwụkwọ ọ bụghị n'ụzọ ọzọ kama n'ime akpamara agwa onye kpara agwa dị mma ị ga-ahụ na Chineke ga-agọzi nwantị nke ị gbalịrị mee n'ime ndụ ụmụ gị Chineke ga-agọzi ya n'okpukpu okpukpu gị hụsị na ụmụ gị ga na-akpa agwa ọma Chineke ga na-enyere anyị aka ezi onye ọma na-ege ntị ebe a ka anyị ga-akwụsị na ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa echi echi mgbe anyị ga-abịa anyị ga-ekwukwa okwu banyere ịzụlite nwata n'ime ezinụlọ ịzụlite nwata n'ime ezinụlọ ka Chineke nọnyere ndị gere ege nọnyekwara onye kwupụtara nọ n'ụbọchị taa mewere otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot arigiria at maọbụ arigiria at gmail awrnigeria at gmail dot com gị onye ọma na ekwenti ntị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

na nghọta gị ụzọ gị niile mara anyị ekelela unu ebe ọ dị ukwuu ndị Seventh Day Adventist Church Choir Garki Abuja na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka anyị mara Jizọs ọ ga-enyere anyị aka n'ime ndụ anyị n'ime ụwa anyị nọ n'ime ya unu emelarụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu mee n'ime ụwa anyị nọ n'ime ya amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke gee ma nata ngọzi dị n'ime ya eji m aha onye anyị jizọs kraịst na-ekele ma na-anabata gị onye na-anụ olu anyị n'ụbọchị nke taa onye na-ekere oke na okwu chineke bụ okwu nke na-enye ndụ taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị atụfula obi ike gị atụfula obi ike gị anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ hibru isi iri amaokwu nke iri atọ na ise ruo na iri atọ na asaa ebe ahụ na-asị ụta a ya mere unu etufula nkwuo okwu unu bụ ihe nke nwere oke nyeghachi ụgwọ ọrụ n'ihi na ntachi obi dị unu mkpa ka ọ ga-abụ mgbe unu meworo ihe chineke na-achọ ka unu wee nata nkwa ahụ n'ihi na lee ka nwa oge ntara fọdụrụ onye ahụ nke ga-abịa ga-abịa ọ gaghị anọ ọdụ ka eluigwe gọzie nkụpụta nke okwu ya n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen atụfula obi ike gị ka ị kpere chineke meghapụ anyị ime mmụọ anyị jehova ma kwee ka legide oke ihe nke si n'iwu gị pụta ka anyị na-amahụ jehova zie anyị si n'eluigwe nke atọ n'aha jizọs kraịst bụ onye gbapụtara anyị amen atụfula obi ike gị n'enyi m ka anyị na-ebi ndụ n'ụwa gbara ọchị nke mmehie ọtụ ihe dị nke pụrụ ime ka obi anyị daa mba ka anyị na-agba ọsọ eluigwe na ka anyị na-akpọ isi ala nye chineke pọl oru chineke nye ndị mba ọzọ mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ ndị hibru isi iri amaokwu nke iri atọ ruo na nke iri atọ na asaa na-asị atụfula obi ike maọbụ nkwuwa okwu gị n'ihi na ntachi obi dị anyị mkpa na mgbe anyị e mere ihe chineke na-achọ anyị ga-anata ụgwọ ọlụ n'ahịrị nke iri atọ na asaa ya sị n'ihi na onye ahụ nke na-abịanụ ga-abịa ọ gaghị anọ ọdụ ole ndị ka pọl na-agwa okwu a pọl na-agwa ndị juu ezitere n'ozi ọma ịba na okpukperechi nke jizọs kraịst ndị na-asọ ngọngọ nke okwukwe mgbe ha na-agabiga ihe isi ike mgbe ndị ha hụrụ n'anya na-anwụnarị ha ha wee na-asọ ngọngọ na-asị elee ebe olileanya nke ọbịa abụọ jizọs kraịst dị ọbịa mere pọl jiri dee akwụkwọ nke o dere ma kasie ha obi ime ka ha mata na ọsọ eluigwe anyị na-agba abụghị nke dị mfe na ha chọrọ nnagide na nkwuwa okwu na igidesi ihe ha kwere n'ime chineke aka ike ọbịa mere o ji esi na ntachi obi dị ụnụ mkpa nwa chineke onye na-anụ m n'ụbọchị nke taa ọ bụrụ na ị nweghị ntachi obi ọ bụrụ na ị nweghị ndidi ị ga-enwe oke ọhịa n'ime ndụ a n'ihi na ntachi obi dị anyị mkpa inwe ndidi dị anyị mkpa n'oge mkpa n'oge ahụhụ n'oge nrịara n'oge ihe isi ike ihe ọ bụla nke na-eweta ịda mba nye anyị anyị ga-eji okwukwe nagide n'ime onye nwe anyị ọbịa mere pọl ji na-agba anyị ume n'ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị dịka ọ gwawere ndị juu ndị eritere n'uru ịba n'ime jizọs kraịst na ntachi obi dị ha mkpa ka ha hapụ ịtụfu olileanya na nkwa nke ha nwere n'ime onye nwe anyị taa nrịara pụrụ ime ka anyị bụrụ ndị dara mba nke okwukwe ihe isi ike pụrụ ime ka anyị sụọ ngọngọ nke okwukwe m anyị tụfuwo ọrụ nke ị na-alụ ma ọ bụ mgbere ahịa adịghị aga dịka o kwesịrị m anyị nwee mkpụrụ nke afọ ịrịọla chineke ọtụtụ afọ ya dị ka a ga-asị na olileanya adịghị ihe ndị a pụrụ ime ka anyị bụrụ ndị dara mba ma ọ bụrụ na anyị amataghị onye anyị na-akpụ isi ala nye dịka ndị juu eritere n'uru na-ada mba ma taa eluigwe na-akpọ gị ọkpụkpọ nwa chineke ka ị kasị obi n'ime onye nwe anyị n'ihi na iti mkpu ga-adị naanị na mgba abalị ma ọṅụ ga-adị n'isi ụtụtụ nke a bụ okwu onye nwe anyị jizọs mere ka ọ pụta ihe ndị enyi m na ọ bụ site na ọnwụnwa na oke ihe isi ike ka anyị ga-esite n'ime ya baa alaeze chineke ikpere chineke abụghị ihe dị mfe ọ chọrọ nnagide ọ chọrọ okwukwe ọ chọrọ ndidi nke a ka chineke na-achọ n'aka mana gị abụọ n'ihi na ndọgba anyị na-adọgba nwa n'ọla ife chineke abụghị ihe efu atụfula olileanya gị nwa chineke mgbe ihe na-esiri gị ike mgbe ihe na-esiri gị ike gụọ ngọzi gị n'otu n'otu ị ga-eti mkpu ihe chineke meworo ma onye iro ụgbọ ekwensị na-eme ka mana gị abụọ daa mba naanị mgbe ihe siri anyị ike ọ na-achọ ka anyị chefuo ngọzi chineke n'ime ndụ anyị ma wee si otu a na-ala azụ nke okwukwe ya mere n'ụbọchị nke taa eluigwe si atụfula obi ike gị atụfula olileanya gị n'ihi na onye ahụ nke na-abịanụ ga-abịa ọ gaghị anọ ọdụ ọ ga-adị ka a ga-asị na olileanya ma ọbịbịa abụọ jizọs kraịst taa adịkwaghị ire n'ihi ihe ị na-agabiga ma ana m arịọ gị n'ụlọ onye nwaanyị ka ị nwee obi ike were okwu chineke na okwukwe n'ihi na jizọs na akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke mbụrụ ruo na nke atọ ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na chineke kwerekwa na m n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwawa orionu n'ihi na ana m aga idozi unu ebe ọ bụrụ na m aga idozi unu ebe agaje m ebi ọzọ m ga-arara unu nye onwe m ka unu onwe unu wee nọọkwa n'ebe m onwe m nọ chineke bụ onye na-apụghị ịgha ụgha okwu ya bụ e na amen okooko si akpọnwụ ahịhịa akpọnwụkwa ma okwu chineke na-adịgide ruo mgbe ebighi ebi ya mere onye na-anụ olu m n'ụbọchị nke taa nwee obi ike n'ime onye nwe anyị atụfula olileanya gị mgbe na-adịghị anya jizọs ga-apụta inye acha na ụgwọ ọlụ ahụ n'ihi na ọ ntachi obi dị anyị mkpa mgbe anyị mewere ihe chineke na-achọ anyị ga-anata ụgwọ ọlụ akwụkwọ hibru isi isi amaokwu nke iri na-asị chineke abụghị onye ajọ omume na ọ ga-echefu ọlụ ọma niile nke elụrụ ya ma na-alụkwa nye ndị nsọ olileanya ọ na-ada n'ụbọchị nke taa n'ihi na-agabiga were okwu chineke ntachi obi dị anyị mkpa anyị ga-anata ụgwọ ọlụ ahụ pọl na mmechi na-agwa anyị na akwụkwọ rom ndị rom isi asatọ amaokwu nke iri atọ na ise ruo na nke iri atọ na asatọ pọl na ajụmana ga abụ ajụ n'ụbọchị nke taa ọ bụ gịnị ga-ekewapụ anyị n'ịhụnanya nke chineke pọlọs ọ bụ ihe isi ike ọ bụ mma agha ọ bụ oke ọhịa ọ bụ nrịanrịa ọ bụ ọnwụ ọ bụ elu ka ọ bụ ala pọl si ọ dịghị ihe ọ bụla nke dị n'elu ma ọ bụ nke dị n'ụwa nke pụrụ ikewapịa n'ịhụnanya nke chineke nke dị n'ime kraịst jizọs kwe ka nke a bụrụ olileanya gị n'ụbọchị nke taa kwee ka okwu a bụrụ agbamume gị n'ụbọchị nke taa ka ilegide jizọs anya n'okwukwe mara na mgbe e mewere ihe onye nwaanyị na-achọ n'okwukwe tachie obi n'ime ahụhụ tachie obi n'ime nrịanrịa tachie obi n'ime ụka ọhịa niile na anyị ga-anata ụgwọ ọrụ nke bụ ndụ ebighị ebi nke a ga-enye ndị ga-enwe ntachi obi ruo ọgwụgwụ ihe niile nke a bụ okwu chineke na ọ bụ naanị ndị nwere ntachi obi ruo ọgwụ ihe niile ka a ga-azọpụta ya mere ekwela ka ndọgba ịdọgburu onwe gị n'ọlụ ife chineke n'afọ ndị a niile bụrụ ihe efu mgbe ị na-asọ ngọngọ nke okwukwe ka eluigwe gọzie gị mgbe ị na-ekwe ka okwu a were akụ ya bụrụ n'ime obi gị ma mee ka ị bụrụ onye nọgidesi ike ma hapụ ịda kama ka o kwegirinwanye ike kwa ụbọchị n'ime onye nwe n'aha jizọs kraịst bụ onye nwanyị. imeela onye mgbasa ozi emmanuel nwaneri onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ka anyị wee tụkwasị obi anyị n'ime kraịst ka anyị mara na chineke ma ihe niile na-eme na gburugburu anyị imeela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa na-ekelekwa onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-arịọ ka chineke nọnyere onye gere ege ma ndị kwupụtara n'aha jizọs amen Música anya ọ ga ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 070 63 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at maọbụ awrnigeria at com at gmail onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nke taa ma ndị gụrụ anya abụ ọma ma nọnyerekwa ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anya onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!